week. kyɛn ko ko. ɔsina ahwɛ na abu yɛ mbu ɔbɛkyɛ ɔgyina zion hospital ɔkɔɔta ɔnatala complain ɔsina nurse ya meet ɛbɛ abo nurse wine nurse na ɔyɛ mɛ something na ɔbata ahwɛ gye nsia you are the cause na ɛmɛtɔ akɛse na i'm weak can you shock adima mi. nwoke ɔyɛ mayor force. ife menu bụ na nya mama egwu egwu kpakpakpakpakpa ọ na nya menu bụ na nya amaghị egwu egwu kpakpakpakpakpa amaghị egwu egwu m agbọghọ dị and operation ka m ji eme ụmụnna ahụ m ka dịtọ very very ya ya na-eme egbusa m egbu ka m filuo ka nwaanyị onye gwa kpakpakpa abụ m ejelu Zion brọda jụọ ya na onwe naira o wee eziokwu na vidio nke a na-atọkwa ọchị vidio na onye ọchịkwa ya ọmụọ mana nke bụ eziokwu bụ na odori okwu a ọbụdị odori okwu ekwesịrị ikwu na ọgbakọ nke igwe mmadụ dị nga ọtụtụ ndị nọ okwu akwa okwu ekwesịrị ikwu na ọfịs onye isi onyekwe ndị di na nwaanyị ndụmọdụ nke ha ga-esi wee bie ọwụ ife anyị ekwu n'ọgbakọ mmadụ niile a wee mụọ amụ hmm? amụsịa mụọ vidio na-agago viral ụwa niile awọchigo vidio a and everybody na-achị na-amụ amụ marakwa na ọbụdị naanị amụ dị na vidio a bụ isiokwu ọ bụrụ na nwoke ma di nwaanyị a wee pụọ ebe ụmụ nwoke ibie na-egwuri na-azụrụ na-azụ afịa ma ọ bụ gịnị ma ebe a na-aṅụrụ mme o nwere ka aṅụkata mme nga ahụ ụfọdụ n'ime ihe egwuregwu ọ wee sị ya ha papa emeka papa ebuka efugone na gị ṅụcha mme gị larụ enwe efe ị na-emenwu akwụ nwunye gị ekwuo n'ịwa niile anụghị gị na na ịmarụ nke esi egwu egwuregwu di na nwanyị ịmarụ nke esi eme mmekọ di na nwaanyị ịdịrịkwa nke a emere nke a o nwere ike iwe ọgbaju nwoke n'obi obi agba ya njọ o jiri wee laruo tim onye onye ebi ife nakwa ya kpọrọ ya gaa chọọchị a eji wee mevọ ya wee mụọ amụ kwuru n'ihi mụọ amụ a sị m ka biko ụdịrị ka ihe onyonyo a ka ndị isi nchụàja ka ndị ụkọchukwu na-ekwu ụdịrị okwu a n'ọfịs fa di na nwaanyị kọsịa onye ha ndụmọdụ ka ga-esi wee bie ka di na nwunye ọ bụrụ ife anyị ekwu ma ụmụaka 18 10 years onye ọbụla na-amụ amụ ụfọdụ ndị hụkwa ihe nwoke ya agabigakwa ụfọdụ ndị ka ha wụ obi atọgo ha ụtọ na amụgo ha amụ na vidio nke a this is the best video of the month vidio nke atọ ha gwụgwụ ọtọkwa ha shege mana ihe niile a na-ekwukwa nga nwoke a na amụkwa amụ ọ bụ eziokwu na nwaanyị a na-ekwukwe <laughs> nke bụ eziokwu na nwoke adịrị egwu egwuregwu nke o kwesịrị igwu yes ọ dị mma nwoke na nwaanyị hmm? ndị lụrụ alụ bifu na-eme mmekọ unu egwuru egwu hmm? mee ka nwaanyị nọrọ n'ọnọdụ ya ọ bụ sọ anụmanụ bụ onye woo ife na-achị e, e, e, ịkwasị iko ọmagoro kwamkwam kwamkwam kwamlotu ịbụ mmadụ mmadụ ka ịbụ o nwere ike nwaanyị aga si gị ife nọ ọ na-aga in the day akwọsọ ticha ka ọ bụ ọkụzicha nkụzi ike agwa for the day ọlọta utu uh, obi adịrị mma na ife ndị ọzọ ọlọta na ya dị ka o zuru ike ọdọ onweghị ife na-eme obiọma magoro ozugbo biko ka emekọ mmekọ mbanụ na awụ ka esi eme ife ụwa chukere anyị ka mmadụ anyị nwere ọgụgụ isi ọ bụ gị igwusa nwaanyị egwu unu daa unu adagharịa unu achị ya unu amụọ gị enwe ya nwaanyị enwebe feelings for you ahụ atọba nwaanyị ụtọ hmm? omezie ya ponina ponina ọ ya ga na-ejizi aka ya na adọ biko dadi biko bịa emebie emebie emebie ngwa ngwa oyi m omebie emebie ngwa ngwa ọgụgbugo m ọgụgbugo m ọ na-agụsi m ike ọbụrụ ebi ozugbo isi bụ akwa ịmagoro vam vam vam vam maka na ị na-eje biafra wọl na ị na-aga ekulu dan eh? mee ka onye ezinụlọ gị obi dị ya mma ka unu abụọ chịrị ya bifọ eh? ahụ ka nwaanyị a si kwuo nwaanyị akwa vejin bifọ nwa eh, di ya na-alụọ ya otoro bụ ibe ya na-eto ọdụ ụmụ niile ọ mụchara ọkwa so ọpụreshọn ka o ji wee mụọ ife ọ na-akọwa na ahụ ya dị tait o nwere ike na wọcha ha dị vidio mana nwere ike post ihe n'ikpeazụ ka unu gechaa dị fu vidio ọfụma hmm? biko ihe m si ka m kwuo ụdịrị nke onyonyo a na this type of video biko ka a kọndọtụọ ya in a private ọbụdịfe a na-eme pọblik ọbụdịfe a na-eme ụwa niile wee na-ege ma ndị nri ma ndị ihe onye ọbụla na-egere ka di na nwaanyị si ebiri nwe ha n'ezinụlọ fa ife nke a dịrị mma anyịnwa bụ ndị gboo na jason TV na nke abanyeghị ọ bụ gị kpọfọ kanselọn eh, ụmụ di na nwaanyị kọcha ịnye ha ndụmọdụ in private hmm? in private ife a na-ekwu ụwa anụ ọbụrụ ife ụmụaka ụmụaka nụzi na fesbuk kịta na-ege ọbụrụ hmm? ife niile ka a na-etinye pọblik onye ọbụla na-eji eh, amụ amụ ya ga-amụ amụ ihu na-abịa ga-egbu onwe ya ya kọmiti sosaid nwụọ maka na amụ na-amụ ya ọ bụ onye ọbụla nwere obi stand amụ biko na asị ka anyị reduzutu aka na ihe gbasara otu esi